AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ihe na-eme na gburugburu gị ma kwere na Chineke rapụ ihe na-eme na gburugburu gị ma kwere na Chineke gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị nke taa ana m asị ka Chineke gọzie gị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m na-edu gị ka onye nwe m lekọta ezinụlọ gị ka ihe ọ bụla nke ị na-eme bụrụ nke onye nwe m ga-edu gị n'ime ya anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ rapụ ihe na-eme na gburugburu gị ma kwere na Chineke ọ bụrụ na anyị lee anya n'akwụkwọ Jeremaya isi iteghete site na amaokwu nke ohu na abụọ ruo na nke ohu na isii akwụkwọ Jeremaya isi iteghete site na amaokwu nke ohu na abụọ ruo na amaokwu nke ohu na isii ma naanị ebe m chọrọ ka anyị gụọ bụ amaokwu nke ohu na atọ na amaokwu nke ohu na anọ ọ si otu a otu a ka Jehova sịrị ka onye nke maara ihe ghara ịnya isi na amamihe ya ka dike ghara ịnya isi na ịdị ike ya ka ọgaranya ghara ịnya isi na akụ ya kama onye na-anya isi ya nyaa isi na nke a na o nwere uche n'ebe m nọ wee mara m na mụ onwe m bụ Jehova nke na-eme ebere na ikpe ziri ezi na ezi omume n'ụwa n'ihi na ihe ndị a atọwo m ụtọ ọ bụ ihe si n'ọnụ Jehova pụta Chineke na-asị gị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ka ịnya isi gị ka nganga gị bụrụ na ị maara onye Chineke bụ ajụjụ pụrụ ịjụ sị ọ bụrụ na amaghị m Chineke olee ihe bụ isi ịkpa nganga m ebe ọ bụ na ọ bụ Chineke bụ onye webatara m n'ụwa nke a ọ bụ na ịdabere na Chineke ka m ga-esi wee mee nke ọma ọganiru m ihe niile dị n'aka Chineke nke pụtara na nganga ọ bụla m na-akpa na-abụghị n'ime Chineke bụ nzuzu ime nke ọma na ndụ gị onye mụ na ya na-atụgharị uche anaghị ebido na gburugburu ebe mụ na gị nọ maọbụ ebe anyị nwetara onwe anyị kama ọ na-ebido n'ime anyị n'ime ime nke ndụ gị n'ime ndụ gị ọ bụ ya kpatara anyị ji gụọ akwụkwọ jeremaya isi itoolu ebe a sị ka anyị gụọ na onye ọ bụla nke na-anya isi kwesịrị ịnya isi n'ihi na ọ maara chineke nke a na-eme ka anyị mara na chineke na-adọ anyị aka na ntị sị na ọganiru ma ọ bụ ọdịda adịghị onye ọsọ nsọ apụrụ m ịga n'iru apụkwara m ịda ị pụrụ ịga n'iru ị pụrụ ịda na abụ m onye ọcha abụ m onye isi ojii maọbụ ana m acha ọcha ma ọ bụ na abụ m nwoke abụghị ihe pụrụ iwelite ọganiru ma ọ bụ ọdịda n'ime ndụ m ọ dị ọtụtụ n'ime anyị ndị isi ojii na-eme nke ọma na ndụ ọ bụghị naanị mgbe elepụrụrụ ya anya lewe anya ihe ndị dị ka ihe ndị Henry Ford ndị a kpụpụtara ụgbọala mbụ ọtụtụ n'ime ndị isi ojii na-eme nke ọma n'ụbọchị ndị a lee n'anya dị ka onye isi ojii nke chịrị obodo saut afrịka nke nwụrụ na ngwụcha afọ gara aga ọ dị onye na-amaghị na nwoke a mere nke ọma nwoke ọ bụ ebe ọ bụla ọ gara ikwu okwu naanị ihe a na-ege ntị nke na-esi n'ọnụ ya pụta bụ amamihe ọ bụ onye isi ojii ọtụtụ n'ime anyị na-etufu mgbe chee na ọ bụ mgbe anyị gara obodo ofe mmiri dị iche iche ka anyị ga-eme nke ọma nna achọ ime ka ị mata sị n'ụbọchị taa na ime nke ọma gị na ndụ dabere otu gị na chineke si na-emekọ ihe ị maara chineke n'ihi na chineke chọrọ isite na gị rie otuto ma ị bụ onye isi ojii ma ị bụ onye ọcha ebe ọ bụla isi ihe chineke chọrọ ịma bụ na ọ chọrọ ka ị mara na ọ chọrọ ịnata otuto site n'aka gị lee mmadụ dịka nna anyị ebraham azek na jekọb ndị a niile bụ ndị si n'ọwụwụ anyanwụ ma n'ihi na agbata ha na Chineke dị n'udo ọ dịghị ihe ọ bụla bụ ihe ọma nke Chineke zonarịrị ha ime nke ọma na ndụ ha bụ n'ihi na ha na Chineke dị n'udo ọ bụ ya bụ ihe m na-ekwu okwu ya ma ị bụ nwoke ma ị bụ nwaanyị ma ị dị mkpụmkpụ ma ị dị ogologo ọ bụrụ na agbata gị na Chineke dị n'udo n'ezie ọ dịghị mgbe Chineke aghaghị ime otu ihe n'ime ndụ gị nke a pụtara na Chineke chọrọ ka ị mara ya ọ na-enye ya obi ụtọ na ị maara ya na ịdabere na ya gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa were okwu ndị a kpọrọ ihe ekwela ka amamihe gị vuo gị isi ekwela ka nkụta gị vuo gị isi Chineke si gị n'ụbọchị taa ka ịkpa nganga gị bụrụ na ị maara Chineke ile anya n'ụwa anyị n'ụbọchị taa anyị ga-achọpụta na ọ dị ụzọ atọ nke a na-esi ekpere Chineke bụ nke doro anyị anya nke mbụ bụ ndị dị ka anyị nwa bụ ndị si na anyị naara Jizọs Kraịst ndị ọzọ bụ ndị na-akpọ isi n'ala ndị nke ọzọ bụ okpukperechi nke a na-akpọ nke ndị juu ile anya n'ụzọ atọ a a na-esi achọ iru chineke ọ dịghị nke na-akụwaghị aka n'ebe ebreham nọ ndị na-akpọ isi n'ala na-asị na ọ bụ ebraham bụ nna ha anyị ndị bụ ndị na-ara jizọs na-asị na ebraham bụ nna anyị ka ọ bụ ndị juu ọ dịghị ihe na-akụwaghị aka ebe ebraham nọ site na otu onye nke ya na chineke gara njem nke ọma chineke nwere ike isi na ndụ onye ahụ nata otuto ekwutala onwe gị maka ebe a mụrụ gị maọbụ ebe isi pụta maọbụ na ezinụlọ nke isi pụta kama ileda anya n'ala ịnọ na mwute lelie anya n'elu ebe ahụ ka ị ga-achọta chineke leba anya n'ime ndụ gị mata ihe chineke mere n'ime gị nke pụrụ ime ka ị bụrụ onye ga-achọta ihe ọ bụla nke ị na-achọ ị maara na chineke pụrụ ịbịa na ebe ahụ a mụrụ gị were gị mee ihe nke pụrụ ịtụ ndị mmadụ n'anya biko were na okwukwe gaa njem okwukwe bụ naanị ikike nke ga-enwe ike kpalie anyị anyị eme ma nweta ihe nke anyị chọrọ abụla onye na-ada mba lụsie ọlụ ike kwere na Chineke ọ pụrụ iweli gị elu ọ pụrụ ịgbanwe ndụ gị ọ pụrụ ime ka ihe gara gị nke ọma ọ pụrụ ịnapụta gị na nramahụ kwere na Chineke ma rapụ ihe ndị nke na-eme na gburugburu gị ọ ga-adịrị gị na mma oziọma nke ezinụlọ nke taa na-enye m obi ụtọ onye ọma na-ege ntị nwa chineke ọma rapụ ihe na-eme na gburugburu gị ma kwere na chineke ihe ga na-eme n'ime ụwa nke mụ na gị nọ n'ime ya ihe ọma ihe ọjọọ ihe na-agbagwoju mụ na gị anya mana onye na-enye anyị ozi ọma nke ezinụlọ onye okenye eze nlewemchi na-agwa mụ na gị ka anyị rapụ ihe na-eme na gburugburu anyị ma kwere na chineke tụkwasị obi gị ebe chineke nọ mara sị na agbata gị na chineke dị mkpa ịdị mma chineke ga-edozi okwu ya n'ime ndụ gị gị onye na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagojugị anyị chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a awrnigeria at yahoo com awrnigeria at yahoo Ma ọ bụ awr.org chekwụta itinye asụsụ igbo awr.org asụsụ igbo maọbụ awrnigeria at gmail com awrnigeria at com ekpere anyị taa bụ ka chineke gbaa gị ume onye nyere anyị oziọma nke ezinụlọ onye okenye eze nlewemchi ka chineke nọnyere gị ka chineke doo gị ka chineke nye gị ịhụnanya gị mana ezinụlọ gị ka anyị deredu mgbe anyị ga-anụ abụ ọma otu aka ka anyị jikwa na-asị n'ọnwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi ahụrụ eze mma ugoji ga-enye anyị ozi ọma nke sisiri na nsọ bụla onwe gị n'ihi ọnọdụ gị chere oge nke Chineke ọ ga-aza ekpere gị jisie okpukpe gị ike jisi okpukpe gị ike

esogbula onwe gị n'ihi ọnọdụ chere oge nke Chineke ọ ga-aza ebere gị jisi okpukpe gị ike ọ dọọla mbọ chere oge Chineke oge ya kacha mma esogbula onwe gị n'ihi chere ezi onye Igbo onye na-ege ntị ka ngọzi na amara nke onye nwaanyị binyere gị n'aha jizọs amen anyị na-ekele chineke na ohere ọma nke onye na anyị ji nụrụ okwu ya n'ụbọchị taa isiokwu anyị taa na-asị iti mkpu nke okwukwe asị m na ọ iti mkpu nke okwukwe ihe ọgụgụ anyị dị n'akwụkwọ mak isi iri amaokwu nke iri anọ na isii ozi ọma dịka mak dịrị ya isi iri amaokwu nke iri anọ na isii ma soro m jee ka anyị gụọ n'ebe a nke na-asị ha wee bịa rue jeriko mgbe ọ na-apụta na jeriko ya na ndị na-eso ụzọ ya na oke igwe mmadụ nwa nwoke timios bụ batimiọs onye arịrịọ kpuru isi na-anọdụ n'akụkụ ụzọ mgbe ọ nụrụ na ọ bụ jizọs onye nazaret o wee malite iti mkpu riba okwu ama o wee malite iti mkpu n'isi nwa david jizọs meere m ebere ọtụtụ mmadụ wee baara ya mba ka o kpuchie ọnụ ya ma o tikarịrị mkpu nke ukwuu sị nwa david meere m ebere jizọs wee guzosi kpọọnụ ya ha wee kpọọ onye isi ahụ si ya nwee obi ike bilie ọ na-akpọ gị o wee chefu uwe ya zọlie bịakwute jizọs amaokwu nke iri ise na otu wee sị jizọs wee za ya sị gịnị ka ị chọrọ ka m meere gị onye isi ahụ wee si ya rabai ka emee ka m hụ ụzọ amen ka emee ka m hụ ụzọ ọ bụrụ isoro m ledata anya n'ebe a ị ga-ahụ na akwụkwọ nsọ na-eme ọtụtụ ebe ka anyị na-ama na mgbe jizọs nọrọ n'elu ụwa na ọtụtụ mmadụ ọrịa lọ mere ọtụtụ ihe rịba ama lọọ lụrụ ọtụtụ ọlụ nke otu n'ime ya bụ ebe jeriko ebe a mgbe onye nwe anyị nọ na-aga ya na ndị na-eso ụzọ ya ọ bụghị naanị na onye nwe anyị nọ na-aga ebe a mere ka anyị mata na ọtụtụ igwe mmadụ nọ na-eso ya n'azụ ajụjụ abụrụ ndị a na-eso ya n'azụ gịnị ka ha na-achọ ha na-eso ya n'azụ ka ha na-ahụ ihe ọ na-eme ka ha na-eso ya n'azụ na ha chọrọ nzọpụta ka ha na-eso ya n'azụ na ha na-achọ ọgwụgwọ ọrịa ka ha na-eso ya n'azụ na ha chọrọ ihe oriri naanị ha maara ihe mere ha ji na-eso ya n'azụ ma ebe a mere ka m mata na mgbe otu nwoke bụ onye a na-akpọ batimọs nwa na nwoke a nụrụ n'ọbụ jizọs onye nazaret ọ maara na nwoke a na onye na-eme ihe rịba ama o nwere okwukwe ma o nwere ike na ime timoth ya anụọla na jizọs na-eme ihe rịba ama ọtụtụ ihe dị iche iche mgbe ọ nụrụ na ọ bụ jizọs bịara n'ebe a a sị na o tiri mkpu n'oke olu jizọs nwa david meere m ebere ma leekwa na ndị mmadụ si ya mechie ọnụ imechi ọnụ ọgịnịkwana anyị onwe anyị ndị na-ahụ ụzọ anyị enwetabeghị ihe anyị na-achọ ka ụfọdụ gị onwe gị onye kpuru ise nọrọ ebe ahụ ọkwa iwe onye arịrịa na akwụkwọ nsọ mere ka amata mata na ngwa ngwa a na-asị ya ka o kpuchie ọnụ ya na o weliri olu ya elu ma tinye mkpu chetakwa na asị na isiokwu anyị bụ iti mkpu nke okwukwe gịnị ka o ji welie olu elu ọ maara na ọ bụrụ na jizọs kraịst anụ olu ya na aga eme ka o wee nwee ụzọ okwukwe ya wee zọpụta ya na jizọs kraịst nụrụ olu ya ọ sị kpọọra m ya kpọọnụ ya ewee kpọọ ya si ya ka o jide obi ya aka ka o jide onwe ya aka akpọ nwoke ahụ ọ si ya nwoke gịnị ka ị chọrọ ka m meere gị ọ si achọrọ m ka m hụ ụzọ jizọs wee kwuo okwu n'aka ngwa ngwa sị ka ị hụ ụzọ na ngwa ngwa jizọs kwupụrụ okwu otu a wee dị ma cheta na akwụkwọ abụọma isi iri ise amaokwu nke iri na ise onye nwe sị kpọkwue m n'ụbọchị mkpa m ga-aza gị ole ọnọdụ ịnọ n'ime ya ị na-emechi ọnụ gị ole ọnọdụ ịnọ n'ime ya ọ na-emetụ gị n'ahụ ndị mmadụ a na-asị gị na ọrịa ga enwe ọgwụgwọ ndị mmadụ a na-asị gị na ọnọdụ ịnọ n'ime ya na na-egaghị apụli n'ime ya ndị mmadụ a na-asị na alụghị di ahụ na ọ ga-anọgide ruo mgbe ebighị ebi ndị mmadụ a na-asị na enweghị ọrụ a ị ga-anọgide otu ahụ ma ụbọchị nke na ozi ọma anyị na-ewetara gị na-asị na nwa timios na o weliri olu ya elu na ngwa ngwa weliri olu ya elu jizọs kraịst nụrụ olu ya ị ga-eweli olu gị elu n'ụbọchị nkịta akpọpụ onye nwaanyị ị ga-emechi ọnụ gị mgbe ndị mmadụ na-asị gị na ọ bụghị omume ma mgbe nwoke a weliri olu ya elu emere ka ọ hụ ụzọ o wee bilie o wee nwee ṅụrị ọṅụ n'ụbọchị kịta ka ị na-eweli olu kpọkwa onye nwanyị ka ị na-echeta na ọ ebe ọzọ inye aka ga-esi bịa na-abụghị n'ebe jehova nọ n'ihi na mmadụ nwere ike ịkaghasị gị obi sị ihe a pụrụ omume mana ebe chineke nọ ihe ahụ pụrụ omume ya mere nwa timios onye kpuru isi ọ hụrụ ụzọ mgbe onye nwaanyị bịakwutere ya mee ka ọ hụ ụzọ otu a ka ọ ga-adịrị gị n'ụbọchị gị taa ka ị na-akpọkwu onye nwaanyị n'ụbọchị mkpa ka onye nwaanyị za gị ka ị na-akpọkwu onye nwaanyị ọnọdụ chọtara onwe gị ka onye nwaanyị za gị ka ị na-akpọkwu onye nwaanyị na ute nrịrịa gị ka onye nwaanyị za gị ka ị na-akpọkwu onye nwaanyị n'ọnọdụ alụghị di gị ka onye nwaanyị za gị ka ị na akpọpụ onye nwaanyị ọnọdụ amụghị nwa gị ka onye nwaanyị za gị ka ị na-akpọkwu onye nwaanyị n'ọnọdụ ọ bụla gị chọtara onwe gị ma ọ bụ ọnọdụ nke ezinụlọ ana m arịọ ka ị na-enwe okwukwe n'ebe onye nwaanyị nọ ka onye nwaanyị za gị ekpere ka onye nwaanyị meere gị ihe na-achọ ka onye nwaanyị bịakwute gị n'ọnọdụ ọnọdụ gị ma mee ka e nwee ṅụrị ọṅụ arịọ ma kọrọ wide okwukwe na ị enwe okwe n'ebe onye nwaanyị nọ ka ọ dịrị gị na mma n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen ozi bụ chineke na-eti oke mkpu nwere okwukwe n'ime kraịst nwere okwukwe na chineke ga-azọ gị nwere okwukwe na chineke ga-emere gị ihe ahụ na-atagbu gị gị onye na-ege ntị onwe ihe nọ n'ime ndụ gị ị na-eche n'ime onwe gị na-ajụ onwe gị ajụjụ kee ụzọ m ga-esi wee gaa meta ihe a ma na-asị gị n'ụbọchị taa rịọ chineke n'ime ekpere o nwee ọnọdụ ị ga-anọ n'ime ụwa nke ụwa niile na-asị gị ekwula ekwula ekwula oge ahụ ị chọrọ ka gị na chineke onye kere gị nwee mkparịkata ụka onye ọma na-ege ntị tikuo chineke n'okwukwe tikuo ya kpụọ aha ya na ọ ga-aza gị tikuo ya n'obi ọcha gị n'obi ọma gị chineke ga-aza gị onye nyere anyị ozi ọma nke taa onye mgbasa ozi ahụrụ eze mma ugoji anyị ekelela gị n'oziọma nke ezinụlọ nkịta anyị na-asị imeela ọma nkịta na-echekwutara anyị na ọ nweghị ihe anyị na-enweghị ike ịjụ chineke ma anyị tịkuo ya na okwukwe na ọ ga-aza anyị ekpere imeela ka chineke dozie okwu ya n'ime ndụ gị gị ma na ezinụlọ gị imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gboo